na-elenye anya ọzọ n'ụbọchị tata nke okwu ya na-aga na akụwala anyị ọsịọ na anyị nwere onye anwa bụ oke nkume nke anyị nwere onye bụ ụzọ ya bụ ndụ ya bụ amamihe ya bụ mgbamume nke anyị nwere enweghịzi ebe ọzọ anyị nwere ume ọzọ anyị nwere na-abụrụ n'ime Jizọs Kraịst o nwere o nwere ukwe nke anyị na-ekwe mgbe anyị pere mpe n'ime Chineke ọ sị Jesus the way the truth and the life whosoever believeth in the Lord will never die ọ bụrụ na anyị gụọ n'ọnụ Igbo si na Jizọs Kraịst bụ ụzọ m ya bụ bụ ngalaba m nya bụ eziokwu ahụ m nwere onye ọbụla nke kwenyere n'ime ọ gaghị anwụ ọnwụ ma ọrị ọ gaghị ahụ ife ọjọọ ma ọrị kedu ihe anyị na-akụ ọnụ mbọsị tata bụ isiokwu anyị ọ sị kedu ka anyị ga-esi wee mata nya bụ ezi ụzọ ezi ụzọ nke Jizọs Kraịst achọrọ m ka anyị na-enye ya n'ime isiokwu a nke na-asị anyị izi nke jizọs kraịst o nwere akwụkwọ m gụrụ oge oge oge nọ n'ụlọ nzukọ na french country and akwụkwọ nwe m na-akọwara anyị ka amatagasa the key point of different types of uh, the key point n'ihe gbasara uh, otu dị iche iche nọ na otu na-ekpere chineke abịaza n'ime akwụkwọ anwa ewee gụọrọ anyị wee kọwara anyị ihe gbasara e, anyị nwebụ ndị na-ekpere jizọs kraịst ndị na-ekpere onye nwe anyị bụ kraịst wee kụwa wee sị na n'ime jizọs n'ọsọsọ bụ otu ngalaba nke na-akọwapụta na-enwere olileanya na-enwekwara anya bụ ụzọ na-enwekwara otu ụzọ anwa esi enwe agamniru na ihe ndị ọzọ dịzi iche iche mana naanị ihe na-asọ m nsọ bụ na-enwekwara anya bụ religion ndị ọzọ nke na-ekwu na enweghị na ha amaghị the way of the of the truth na ha amaghị ya bụ ụzọ nke ndụ anwa ya bụ ụzọ nke alaeze n'igwe mana chineke ekene dịrị ya na anyị bụ ndị nke kraịst na anyị maara ya bụ ụzọ anyị makwara ụzọ anwa nke na-eduba anyị na alaeze n'igwe anyị makwara ụzọ ndụ anwa and ụzọ ndụ anwa bụ n'ime jizọs kraịst na gịnị matara nji akọwa ihe ndị a niile achọrọ nke ị mara n'ezie na ị nwere privileji maọbụ ị nwere nnọọ ohere ọkọ nke ọma na ọ bụ nnọọ mmasị chineke ịkụziri anyị na ndụ na ya bụ ụzọ anwa nke na-eduba na eze n'igwe bụ n'ime ya ụzọ nke anị eze n'igwe bụ ụzọ mmadụ ịmara ya ma mara ya n'ime mmụọ na eziokwu anyị ga-elenye anyị n'ihe akwụkwọ nsọ kụziri anyị gbasara mmadụ isoro ụzọ a ma mara ya bụ ụzọ anyị lee anya na akwụkwọ Jọn isi nke iri na ịnọ amaokwu nke isii wee luo na amaokwu nke ise were na nke isii ka anyị legoro anya dịka chineke anyị si wee kụziri anya anyị ga-afụta ihe akwụkwọ nsọ na-akọwara anyị na-agbanwe ọ ga-enyekwara anyị aka ịmara n'ezie na ihe anyị na-akọwara gị bụ eziokwu eziokwu dị n'ime okwu chineke ndụ dị n'ime ya amamihe juwara eju ma bara abara n'ime ya ọsị chamos ọsị chamos si ya onye nwe anyị anyị amataghị ebe ị na-ala anyị si aṅa amata ụzọ ya jizọs si ya mụ onwe m bụ ụzọ na eziokwu na ndụ ọ dịghị onye ọbụla nke na-ebekwute nna m ma ọ bụghị site na mụ tamus jizọs si ya mụ onwe m bụ ụzọ na eziokwu na ndụ ọ dịghị onye ọbụla na-ebekwute nna m ma ọ bụghị site na mụ o nweghị ebe ọbụla anyị ga-esi wee bịakwute onye nwe anyị bụ chineke na-abụghị site n'ime jizọs kraịst gegbe ntị nke ọma agwọ nsọ mere ka anyị ghọta nke ọfụma mgbe ọ na-agwa anyị okwu na-asị anyị na John 14 verse 3 from verse 1 to 3 and 6 ọ sị na onye bụ the only way the truth and the life nsọ na-emekwa ka ha mara n'ezie na ka anyị si wee bụrụ ndị anwa ga-enweta ya ndụ na ezi ozi ihe n'ime ya bụ Chineke anyị bụ sọsọ na ya onwe anyị ga agbakwuru ya bụ Jizọs na ọ bụ na anyị lee anya n'akwụkwọ Jọn isi nke iri na ise ama amaokwu nke isii ọ sị na onweghị ihe anyị ga-eme ma ọ bụ na Kraịst anọrọ n'ime ya anyị lebe anya n'ime akwụkwọ nsọ anyị ga-afụ na akwụkwọ nsọ gwara anyị n'akwụkwọ Jọn 14 ba 6 and 16 ọ sị na anyị nwere onye inye aka anyị nwere n'ịchọpụta ihe ndị a niile n'otu otu kwesị ekwesị na-echọpụta ihe ndị a niile n'usoro dị ukwuu anyị ga-ama mbọ wee nweta ihe ndị a niile sọsọ ma ọ bụrụ na mụ na gị na abụ abụrụ ndị anwa bụ ndị ga-aghọta onye kraịst bụ na ndụ anyị ịghọta onye kraịst bụ na ndụ anyị bụ ịbụ ndị ga-enwe nrube isi ịbụ ndị ga-enwe enwe nghọta na ọ dịghị ebe ọzọ anyị ga-esi nwe udo na ịfụnanya na-abụrụ n'ime kraịst akwụkwọ nsọ na-ekuziri anyị wee sị kedu ụzọ ahụ anyị ga-esi ya mara ya ụzọ anyị ga-esi mara ya bụ nke mbụ bụ na anyị ga-enwe nrube isi ọzọ ụzọ anyị ga-esi ya mara ya bụ na anyị ga-abụ ndị anwa ga-achọsie ike ụzọ anyị ga-esi ya mara ya bụ site n'ịmara okwu Chineke ụzọ anyị ga-esi mara ya bụ site na ịgba mbọ na-ejere ya ozi ụzọ anyị ga-esi mara ya bụ site na ịjụ ihe mgbe ochie niile ịjụ ihe nke ihe nke ajọ onye niile ihe ọchịchịrị niile ụzọ anyị ga-esi mara ya bụ anyị onwe anyị ịbụ ndị ga-enwe olileanya na jizọs bụ ndụ bụrụ eziokwu ọ bụrụkwa ụzọ ahụ nke anyị ga-esogide ruo mgbe ebi ebi n'ezie e nwere ọtụtụ ụzọ n'ụwa ọtụtụ ụzọ buru ibu ka nkụ achọ nke mara n'ezie na ụzọ ndị ọzọ niile enweghị nke na-eduba mmadụ na ndụ ebi ebi ọnwụ n'isi n'ime ime owere wee gawa wee sị gị gaa ka ị gaa pọtụ ị ga-afụta n'ezie na ụzọ dị agbanwe mana o nwere ndị ga-esi n'ụzọ a ga-efu efu maka ụfọdụ ga-esi n'ime wee gaa wee gaa wee gaa ọtụtụ ebe dị iche iche gara n'ụzọ pọtụ mana ụfọdụ bụ ndị ga-agasị n'ụzọ anwa aga afụsị ha ọzọ ụfọdụ bụ ndị ga-agasị ha wee site n'ime pụta mana ụzọ ndị a bụ ụzọ anyị na-ekwu maka ya ọ gabụ n'isi n'isi na Anambra steeti na-aga ka ị gaa legos o nwere ndị na-aga n'ụzọ anwa na-efu efu ọ bụna isi na Anambra steeti gaa Enugu steeti ị ga-afụ na nwere ọtụtụ ndị na-eme gịnị na-efu efu n'ụzọ ụfọdụ bụ ndị ga-aga n'ụzọ fa ga-anwụ n'ime ya ụfọdụ bụ ndị ga-aga n'ụzọ ma nwee ọtụtụ ihe mgbu ụfọdụ na-enwe azidentị mana achọrọ nke mara n'ezie na ihe ndị a niile bụ ụzọ nke ụwa o nwere ndị na-aba n'ime ịga n'ụzọ wee baa ịga ụzọ ọjọọ ụfọdụ bụ ndị n'ime ndụ ha gwara ha n'ime onwe ha gwara ha na ha ga-azụ afịa ụfọdụ bụ ndị n'ime onwe ha gwara ha na ha ga-abụ ndị ga-alụ ọrụ aka ụfọdụ bụ ndị n'ime onwe ha gwara ha na ha ga-abụ ndị ga-egbu mmadụ zuo ori nweta ego n'ike mana ana m achọ gị na ihe ndị a niile ịfụrụ bụ usoro ahụ nke na-eduba mmadụ n'ọnwụ maka o nwere ofu ụzọ nke na-eduba na ndụ ndụ ụzọ ahụ bụ ụzọ nke e nwere ọkpọ oku n'ime ya ụzọ nke jizọs kraịst na-akpọ gị oku na-aga mgba gị kraịst bụ eme ka mara ọsị na onye ahụ nke ga-abịakwute ya ga-ajụ ihe niile nke ụwa ị ga-ajụ ikwu na ibe jụ ihe niile nke ị nwere ihe ndị a ga-eme ike ị na-ama n'ọnya ka ị nwee ike si n'ime ihe ihe anụ arụ wee na-eguzosi ike ọ ga-agwa gị na ị ga-akwụsị ihe ndị a niile mana ị ga-anara anya bụ ọkpụkpọ oku nke Chineke ọkpụkpọ oku na-abịa n'ime irube isi ọkpụkpọ oku na-abịara gị n'ime ndụ gị ma ọ bụrụ na ịmata onye onye onye nwe anyị bụ ọkpụkpọ oku na-abịara gị n'ime ndụ gị ma ọ bụ na ị nweghị ike ghọta n'ezie na Kraịst fụrụ gị n'anya ụfọdụ ndị mmadụ na-aga na ndafio na-aga n'ife dị iche iche jọrọ njọ maka ihi na ha amaghị ịfụnanya nke Jizọs Kraịst ịfụnanya nke Jizọs Kraịst ịghọta ya n'ezie ọ na-eru ka mmiri ọ dịghị ihe kọrọ gị ị ga-amara n'ezie na Chineke na-akụ mkpụrụ mkpụrụ ndụ mkpụrụ ndụ a dị n'ime gị ị ga na-enwe ọṅụ nke ukwuu ị ga na-enwe udo nke ukwuu ị ga na-enwe ịfụnanya nke ukwuu mgbe ọ dị n'ime gị n'ezie onye nwe anyị na-aga njem ọrụ ọrụ na ndụ gị ị ga-afụ gị ihe mgbanwe n'ime ndụ gị n'aha Jizọs ana m arụ gị ka ị mara n'ezie na okwu nke anyị kọwara mbọ stata bụ okwu nke ga-enye gị ndụ ekwere ka okwu n'aga gị n'ihi na ụzọ ahụ abụ ezi ụzọ bụ n'ime Jizọs Kraịst ana m arụ gị ọ bụ onye nwere ajụjụ maọbụ ihe mgbagoju anya dagwadegara anyị na Calvary Life Baptist Church PO Box 423 isi ngu mkpọ ụnọ Idemili Local Government Area Anambra State Nigeria ma ịkpa na fon 07062755900 maọbụ 08056179885 ma ịkpa aka na email francis chino at yahoo dot com chineke m ga agozi gị n'aha jizọs amen